AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chukwu gọziri agọzi ana m ekele unu ana m anabata unu na ntụgharị uche anyị nke ụbọchị taa na-asị ka onye nwe anyị onye kpọlitere anyị n'ọra nke ụbọchị taa ka o mee anyị mma ma gọzie anyị n'aha kraịst bụ onye nwe anyị amen na mmalite nke ụbọchị taa anyị na-eleba anya anwụ otiti anwụ otiti dị otu ọ nwere ike isi nyere anyị aka na ahụike anyị ọ bịa bụ ihe anyị na-atụgharị uche na ihe ọmụmụ nke ụbọchị taa banyere ahụike anyị elee otu anwụ nwere ike isi nyere anyị aka na inye anyị ahụike onye ọma onye chi hụrụ n'anya achọrọ m ịkpọrọ akọla anyị gaa n'akwụkwọ nsọ n'akwụkwọ Malakai isi nke anọ amaokwu nke abụọ ya na-ekwu ma unu ndị na-atụ egwu aha m ka anyanwụ nke ezi omume ga-awara ọgwụgwọ dịkwa na nku unu ga-apụkwa wulie elu dịka ụmụ ehi nke ụlọ ebe a na-eme ka anụ na-adọba ka bụ okwu onye anyị gwara anyị n'akwụkwọ malakai nye ndị niile na-atụ egwu aha Chineke na anyanwụ nke ezi omume ga-awara n'obukwa ọgwụgwọ na nku ya mgbe ọ na-apụta n'ụtụtụ dị uru anyị nwere ike irite site na ọwụwa anyanwụ kwa ụbọchị ọbụla anyị ga-erite uru ndị a n'ihi ewezuga anwụ ana ama eche na ọdị ihe ọbụla nke ga-eme nke ọma ma ihe anyị kụrụ n'ubi ma ahụike anyị anwụ dịgba mkpa ahụ maka ahụike anyị uru ha dị iche iche anyị na-erite bụ na anwụ ga-eme ka anyị na-enwe mgbasa ọbara nke ọma n'ahụ anyị ọ na-emekwa ka obi anyị na-arụ ọrụ otu o kwesịrị site na ị na-ewepụ ọbara otu o kwesịrị anwụ ga-emekwa ka ọbara anyị na-enwetazu ikike ịkụ iku ume nke na-enye ndụ nke anyị na-achọsi ike anwụ na-enyere anyị aka na-eme ka ọbara mgbali elu anyị nọ n'ọnọdụ dị mma nke bụ ọ na-eme ka ọ nọ n'ahụ ike anyanwụ na-eme ka ihe ndị ya na-alụso nrịrị ọgụ n'ime ahụ anyị na ọnọdụ dị mma mgbe ọbụla nrịrịa ma ọ bụ nje na-abata n'ahụ anyị ha enwe ike lụso ya ọgụ otu o kwesịrị ma ọ bụrụ na anwụ adịghị eme ka ọbara anyị nọ n'ọnọdụ otu o kwesịrị ọ ga-abụ ihe siri ike ihe ndị a ị na-arụ ọrụ otu o kwesịrị ahụ anyị anwụ na-enye aka ịdọpụta ụmụaka amụrụ ha eburu ọrịa ọcha n'anya nke anyị na-akpọ ịba anya odo ụmụaka ọ dị ndị a na-amụ ha eburu ya pụta n'ezie ọ bụ mgbe ị kupụtara nwa ahụ n'anwụ mgbe anwụ na-awa n'isi ụtụtụ gbaa nwa ahụ n'anwụ dowe ya n'anwụ anwụ achasa ya ka nwa gị abụ onye nwetaghachiri ahụike mana ọ bụrụ na anwụ adịghị ọ ga-abụ ihe rara ahụ inwetaghachi ọnọdụ ahụ ihe mmụta na-egosikwa na anwụ na-eme ka eh, ogugo ọtọ bịrịbịrị ji dị mmadụ n'ahụ ka ọ nọ n'ọnọdụ dị mma na ụzọ o kwesịrị n'ihi na ọtụtụ mmadụ adịghị e, apụta n'anwụ n'ụbọchị taa ya eme ogugo nke e, ọtọ bịrịbịrị dị ha n'ahụ adị oke elu ha na-enwe ọrịa a na-akpọ ọrịa mamịrị ọtụtụ uru dị mgbe anyị na-apụta n'anwụ karịsịa na mgbe aha anwụ na-awa n'ụtụtụ ruo ekwe mgbe ọ na-ada n'oge uhudachi ọ dịgba mkpa ahụ ka anyị na-ewepụta onwe anyị chi ahụ anyị na-anwụ nwee ike iritezu uru chineke kenyere na ya ọ na-enye aka inye anyị vitamin nke a na-akpọ vitamin d dịka ndị oyibo kpọrọ ya vitamin d ebe ị ga-esi enweta ya bụ site n'ịpụta n'anwụ mgbe ahụ ọ na-awa n'ụtụtụ na mgbe ahụ ọ na-alaba na uhudachi ọ ga-enyere aka were abụba ndị ahụ na-adịghị mma anyị ritere na nri na-emekpa anyị ahụ tinye ha na ọnọdụ dị mma anyị enwee ezi ahụike ndị chineke chọrọ mma dị ka ọ bụ mmasị chineke ka anyị na-enwe ezi ahụike ọ dị gbamkpa ahụ ka anyị mata ihe ndị ya buru ha n'obi tinye ha n'ọlụ ya enwe ike nyere anyị aka inweta ezi ahụike ma tutu ma na-achịkọta ihe ntụgharị uche anyị ọ dị mkpa ka anyị mara na ọ dị ihe ha anyị na-aghaghị ịgbanarị na ihe banyere anwụ na ịpụta n'anwụ mgbe aha anwụ na-esiela ike na oge ehihie anaghị enyechara anyị aka na ahụike anyị ọ na-akpata ọrịa nke a na-akpọ kansa nke a na-eme na anụkpa ahụ ọ dị mkpa ka anyị gbanarị ya ọ dị ọtụtụ ndị ga-aga ubi ha anaghị alọta alọta ha nọ n'ubi anwụ elu acha ha anwụ ala acha ha ọ naghị adị mma maka ahụike anyị ọ dị mkpa ka anyị gbanarị ya ndị m hụrụ n'anya n'ezie ọ bụrụ na anyị ga-ewere anwụ mee ihe otu o kwesịrị anyị ga-anọ n'ezi ahụike ọ ga-enyere anyị aka ịgbanarị ọtụtụ nrịrịa dị iche iche ọ ga-eme ọbara anyị a na-agazu anyị n'ahụ otu o kwesịrị anyị abụrụ ndị nwere ezi ahụike n'ihi na nke a bụ atụmatụ Chineke nwere nye ahụike anyị ka anyị na-etinye ihe ndị a n'ọlụ ka anyị na-ege Chineke ntị ime ihe ndị a were ha were mere ihe n'ime ndụ anyị n'ezie ahụike ga-abụ nke anyị onye nwe anyị ga-agọzi anyị imeela gị onye gere anyị ntị n'ụbọchị taa ka a m arịọ ka onye nwe anyị gọzie gị ma mee gị mma n'aha kraịst bụ onye nwe igbo ibe m imeela o ka iji nọnyere anyị na Adventist World Radio nke taa ịnụla akụkọ ọma nke ahụike nke si anyanwụ anyanwụ dị mma n'ime ndụ onye kwere na Kraịst n'isi ụtụtụ ka mụ na gị nwee ndidi wee nọ n'ime anyanwụ a ndị oyibo si na anyị ga-enweta ihe a na-akpọ vitamin D mana ọ ga-eweta aka elekere onye iteghete baa elekere onye iri anwụ nke ahụ adịla ike o nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ Igbo ọwụ anwụ nke elekere onye iri ka a sị ma mụ na gị na-anọ n'isi ụtụtụ ọ bụ anwụ nke na-apụta n'elekere onye asaa ruo elekere onye asatọ ọ bụ ihe nwanne anyị nwoke John Paul nziri anyị ka udo Chineke na-achị n'ime ndụ nwanne anyị nwoke onye na-emepela anya mụ na gị ka anyị wee ghọta na anyanwụ ụtụtụ dị mma n'ime ndụ onye nọ na Kraịst ọ ga-eme ka ahụ dị anyị ike anyị ekelela nwanne anyị nwoke na-asị ka udo chineke na amara ya chia n'ime ezinụlọ ya unu emela igbo ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụkwa na ị nwere ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com kọrọ na anyị n'ekwentị na nọmba nka, 070 6363 7224 070 6363 7224 ka anyị deredu mgbe anyị ga-anụ Abụọma ọma nke si onye ezi omume mmanya naza diụọlụ aụ nne ezi omume Shalom ezi nwanne m onye na-ege ntị n'asụsụ igbo ana m arịọ ka amara chineke na udo nke chineke na ịhụnanya na ọṅụ nke chineke bụrụ ihe nketa gị ka nrijuo afọ na ịdị mma bụrụ ngọzi ga-esi n'aka onyenwe anyị bịa n'ebe ị nọ anyị ga egbere ihe ọgụ anyị n'akwụkwọ nsọ n'ihi okwu nke a dị mkpa n'oge a site n'akwụkwọ ilu isi iri na abụọ ahịrị nke iri na atọ ilu isi iri na abụọ ahịrị nke iri na atọ okwu a na-asị otu a na ndahie nke egbugbere ọnụ ka ọnya onye ọjọọ dị ma onye ezi omume ka esi n'ahụhụ pụta nke ahụ bụ nke mbụ ka anyị gaakwa na nke abụọ n'akwụkwọ abụọma. isi iri atọ na anọ site n'ahịrị nke iri na iteghete ruo ebe m ga-akwụsị abụọma. isi iri atọ na anọ site n'ahịrị nke iri na itoolu ruo ebe anyị ga-akwụsị ọ na-achị otu a ha dị ọtụtụ bụ ihe ọjọọ nke na-adakwasị onye ezi omume ma n'aka ha niile ka Jehova na-anapụta ya ọ na-edebekwa ọkpụ ya niile ọ dịghịkwa otu n'ime ha nyajiri anyaji ihe ọjọọ ga-eme ka onye na-emebe iwu nwa ọzọ ndị na-akpọ onye ezi omume asị a ga-ama ha ikpe Jehova na-agbapụta mkpụrụ obi nke ndị oru ya agaghị amakwa ha ikpe bụ ndị niile na-agbaba n'ime ya Haleluya nke a bụ okwu onye nwe anyị ka anyị kpee ekpere nna anyị biko anyị chọrọ ịbụ ezigbo ụmụ gị anyị chọrọ ịgbaba n'ime gị ka a ghara ịma anyị ikpe nyere anyị aka ka anyị chọta gị nyere anyị aka ka anyị bie ndụ ka ị na-achọ ka anyị bie dị ka ndị ezi omume ka ngọzi na-edere anyị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen isiokwu anyị na-asị ihe ejiri mara onye mmehie na ihe eji mara onye ezi omume ihe eji mara onye mmehie n'ihe eji mara onye ezi omume ị ga-ahụ na ebe ahụ anyị gụrụ na akwụkwọ nsọ na-agbara anyị ama, na chineke anyị nọ nso n'ebe ndị na-atụ egwu ya nọ karịa ebe ndị mmehie nọ mgbe ụfọdụ ọtụtụ ndị mmadụ na-ekweta a na-ezikwa ha sị na ịbụrụ nwa chineke na ihe ọjọọ ga erute gị aka tụmadị na okpukperechi ndị ha na-apụta ọhụụ n'oge ndị a ndị ụkọchukwu na-agba ndị otu ha ndị na-abịa ụka ha sị na ịbụrụ nwa chineke na ị gaghị enweta ọnwụnwa n'ezie ihe abụọ ozizi ụgha ihe e gị n'aka chineke bịa ihe abụghị okwu onye nwaanyị onye nwaanyị nwere oke na ọnọdụ nke o zụtara ụmụ ya ihe ọjọọ na-abịa n'ụzọ onye kwere ekwe na onye na-ekweghị ekwe ihe ọjọọ na-abịa n'ụzọ onye ezi omume na onye ajọ omume kama ebe ịkpa oke na-adị bụ na otu onye nwaanyị na-esi elebara onye ezi omume anya ebe ahụ anyị gụrụ ihe ọkụ nke abụọ na abụ ọma ọ na-asị na ọtụtụ aramahụ ọtụtụ ihe ọjọọ na-adakwasị onye kwere ekwe nke a bụ eziokwu ọbịa mere mgbe ụfụ ịhụ nwa Chineke ka ọ na-ata ahụhụ ka ọ na-ejegharị ga ee e, akwasị na onye a nwa Chineke kedụkwanị ka ihe ji na-esiri ya ike ọbịa mere okwu onye nwaanyị ji na-agwa anyị n'oge sị na ọtụtụ ihe ọjọọ n'ezie pụrụ ịdakwasị nwa Chineke kama n'ime ha niile onye nwaanyị na-anapụta ya ka bụ mkpasiri ike ka bụ iji sị gị na nkwa onye nwaanyị dị ike n'ebe onye ezi omume nọ mgbe ofe nwere ike ịhụ mmadụ gị na-echesị aa olee otu ihe a ji mee onye a onye a dịkwa ndụ olee otu onye a n'ime nhụju anya sikwa na-aga n'ihu ihe a mere onye a enwere onye ọ gara abụ onye ahụ ga-apụta ihe a mere onye a enwere onye ọ gara abụ ọ gara adị njọkarị otu a onye nwaanyị sị na onye ezi omume ihe ọjọọ pụrụ ịdakwasị ya kama n'ime ha niile na onye nwaanyị na-anapụta ya na onye nwaanyị ga-echebe ọbụna ọkpụkpụ ya agaghị anyaji ya anyaji ihe nke a pụtara bụ na n'ime ihe niile nkwa onye nwaanyị ga-esi ike n'ebe ị nọ n'ime ihe niile onye nwaanyị ga-ebe ka ikwudosi ike n'ime ihe niile onye nwaanyị ga-echebe gị mgbe a na-asị na ihe ọjọọ na-eme mgbe a na-asị na ọkụ na-agba mgbe a na-asị na mmiri na-eburu ndị mmadụ mgbe a na-asị na ụwa ajọọla njọ ide n'anya na ụwata taa ị ga-ahụ na ọtụtụ ihe ọjọọ dị iche iche na-eme o nwere ike irute ndị kwere ekwe o nwere ike irute ụmụ Chineke kama ọnọdụ ha na-adị iche olee ihe nọ n'ime ya gị nwa chineke ị chọrọ ka obi gị daa mba ma ọ ga-abụ obi gị ọ na-achọ ịda mba n'ihi ọnọdụ nọ n'ime ya cheta okwu a ka e sitere na akwụkwọ nsọ na ọtụtụ ihe ọjọọ pụrụ ịdapụgasị nwa chineke kama n'ime ha niile onye nwe anyị na-anapụta ya ihe ọjọọ ga-eme ka onye ọjọọ nwa onye mmebi iwu ị nwere ike ịsị olee otu nke a si dị ngwa lee a na-achọ ndị ọjọọ n'obodo ọ bụrụ mgbe a ga-asị ka a ga-agbagbuo ndị ọjọọ n'ihi ihe ọjọọ ha na-eme ịhụ na na-adị mfe ịnweta ndị ọjọọ ndị ọbụla e nwetara ọ bụrụ na iwu si gbagbue ha ma gbugbuo ha egbu a ga-egbu onye ahụ kama nwa Chineke ga-enwe mkpụdosi ike nwa Chineke ga-enwe obi siri ike nwa Chineke ga na azọta ukwu n'ala ike n'ihi gịnị aka ya dị ọcha ọbịa mere onye nwe anyị si sị ka anyị nwee ike nọọ nso ya a gasịkwara n'ebe anyị ebubo ụgha onye nwanyị ga-ekwuchitere ọnụ anyị jehova na-anapụta mkpụrụ obi ndị oru ya agaghị ama ha ikpe ya bụ nkwa onye anyị ọ dị iche dị ka onye nwaanyị si eleta ụmụ ya na ka o si eleta ndị mmebi iwu onye mmebi iwu nwere ike ibi narị afọ nwere ike ibi otu puku afọ kama ọ bụrụ na o chegharịghị ọ bụrụ na ọ chọtaghị ụzọ onye nwaanyị anyị ọ dịghị ọdịiche dị ya karịa onye na-ebighị ndụ n'ihi gịnị ahụhụ ya ga-adị oke egwu ọ ga-akadị mma na abụghị onye ahụ amụ karịa ebe o biri ogologo ndụ n'ime mmehie onye nwaanyị na-achọ ka ụmụ ya kwudosie ike n'ebe ọ nọ onye nwaanyị na-achọ ka ụmụ ya tụkwasị ya obi onye nwaanyị na-achọ ka ụmụ ya rubere ya isi tutu oge a onye nwaanyị enweela nchekwube ịnapụta ụmụ ya ọ bịa mere ilekwa anya dịka ihe si eme n'oge ochie na n'oge dịka ugbu a ị ga-ahụ na aka onye nwaanyị adịghị ada n'ebe ụmụ ya nọ mgbe ọ dịka ihe emebichala mgbe ọ dịka a ga-asị a olileanya adịghị onye nwaanyị eweli olileanya ihe agba aka ọrụ onye nwaanyị n'ebe ụmụ ya nọ ihe a nwere ike ime onye ajọ omume agamarụ aka ma zuo ohi chineke anyị ga-enye nwa ya ike nye ya izu otu ọ ga-esi mee gaa nke ọma mgbe a ga-asị na ọrụ adịghị mgbe a ga-asị na ahịa adịghị kama ị ga-aga gwọọ ọgwụ ego kama ị ga-aga fee arụsị kama ị ga-agakwa ya iko kama ị ga-aga zuo ohi n'ihi na ebu nwa chineke onye nwe anyị ga-enye gị izu nzuzo nke ị ga-eji hazie ndụ gị ka ị ga-eji gafee ihe ịra ahụ gafee ihe isi ike ka ị ga-eji gafee odudo ndagwurugwu dị iche iche dị n'otu ọ na-adị n'oge ọkọchị mgbe ụkọ dị ma ị nweghị ntachi obi ị nwere ike ịsị aga m eme gịnị olee otu ọnọdụ a ga-adị kama ngwa ngwa ịgbabara n'ime onye nwaanyị ngwa ngwa gị na Chineke na eji iche ngwa ngwa ịbụ nwa Chineke ị ga-ahụ na onye nwaanyị ga-agwa gị ga-akpanyere gị ụka n'olu dị ala sị gị lee ihe ị ga-eme onye nwaanyị pụrụ isi n'ụzọ dị iche iche zitere gị inye aka ọbụna dị n'ebe ị na-atụghị anya ya na njehie nke egbugbere ọnụ ka ọnya onye ọjọọ dị ma onye ezi omume ga-esi na pụta okwu a na-adị m ụtọ nke ukwuu ị nwere ike nọ n'ihe isi ike dịka nwa Chineke gị jide onwe gị hapụ ị na-ekwu oke okwu ma onye ọjọọ nọ n'ihe isi ike ọ ga-ekwu oke okwu dị iche iche o nwere ike iji okwu ọnụ kwubere onwe ya na amamikpe kwubere onwe ya n'ihe ize ndụ kwubere onwe ya na mbibi kama nwa Chineke ga-ejide onwe ya nwa Chineke matara ụzọ Chineke ga-ejide onwe ya nwee obi ike sị ee n'ezie abalị gasịa chi ga-abọ ọchịchịrị ga-anọ nwa oge obi ụtọ obiọma ịṅụrị ọṅụ na-abịa n'ụtụtụ ihe a bụ onye nwaanyị ama m ọnọdụ ịnọ n'ime ya gị onye na-ege m ntị ama m otu otu na-agara gị ihe ọ na-agajụrọ gị ka ọ na-agara gị nke ọma ọ bụrụ na ihe na-agara gị nke ọma n'ụzọ ziri ezi tụkwasị onye nwaanyị obi gawa n'irife onye nwaanyị ọ ga bụrụ na ịbụ nwa Chineke ya na-ewute gị n'ọnọdụ ịnọ n'ime ya biko ana m agba gị ume n'oge awa si na okwu onye nwaanyị si na onye nwaanyị ma ihe na-agabiga nkwa ya siri ike nọ n'ebe ị nọ tụgharịa akpọ ya n'ekpere dabere naanị na ya maa ya mgba tụkwasị ya obi ọ ga-etinye gị ọnọchị n'ọnụ ọ ga-anapụta gị ọ ga-echebe gị ọ ga-eme ka ihe gara gị nke ọma ọ ga-enye gị akụkọ otuto ọ ga-emekwa ka ndị nọ gị gburugburu si e n'ezie onye a bụ nwa Chineke Chineke adịghị arapụ ndị ya onye nwaanyị agaghị arapụ gị ka ọ gọzie gị n'aha Jizọs ka m chekụtara anyị ihe nọ na akwụkwọ nsọ ilu iri abụọ na abụọ amaokwu nke mbụ nke si ihe a na-arọpụta ka ezi aha bụ karịa ọtụtụ akụ amara dịkwa mma karịa ọlaọcha na ọlaedo ngụpụta n'akwụkwọ ilu bụ site na ajụjụ nke onye mgbasa ozi elieze ofọmba nziri taa nke o ji si ihe eji mara onye ajụ omume na ihe eji mara onye ezi omume ajụjụ nke nwanne unu nwaanyị Rosemary gonwanyị Lawrence na-ajụ gị taa ịbụ onye ajụ omume ka ịbụ onye ezi omume saa ajụjụ a n'ime obi gị ka Chineke nye anyị amara ka anyị mara na ahụhụ nọ bụ onye kpọrọ onwe ya nwa chineke nchọrọ ịbụ onye ezi omume amara chineke ga-abara anyị ụba ka anyị wee saa ajụjụ a n'ime obi anyị ozi nke dị ụtọ na ihe ndị a masịrị gị ma ọ bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne m nwoke nwanne m nwaanyị riten anyị nso na adreesị ndị a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria ma ọ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 7224 070 63637224 email adreesị anyị bụ arigiria at yahoo dot com at com otu aka ka anyị jikwa na-enye Chineke ekele ebe anyị nwetara abụ ọma n'ime abụ otuto onye ezi omume ka Chineke gbaa ndị dịrị abụ ọma ume n'aha Jizọs amen ka anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo